Ike nga na ọfọ hmm? hmm. etu a nnọ nwe mụ dara aka ezigbo mmadụ ọfọ m ike nga ndụ onye ahụ adara ghara uko ka ị na-ebeku ọfọ ka ị na-ebeku ikenga ikenga gị ike ikenga na-akpata ife nri. ịghọta mm-hmm. ị ga-eburu ya ọfụ agụba ego agụchasịcha ọ bụ ike ngayọ ka ọ ghara efe ịga ọrụ n'ọfụ ahụ o onye ọ na-eti eti si na nga nga ike na-eti gị n'ike nga mm-hmm. ọnyịnya nweke o si jechaa mba bata for example oge ike mba amụbeghị ụlọ ya ahụ alikesikwa amụọ n'ụlọ na um, um, onye ọna na ọdị iji ife ụmụ ife eh, eh, onye ahụ enye me eme emechasịcha obi nnewish mmeji ụmụ atụ o oh. leopard mana mana otu ife ahụ mana eziokwu so o nwere ife ọ ya emecha nwụji ọgwụgwọ ya ọnụ anụchasịcha omee ife ahụ mechasị obi Nnewi si akpọ Nnewi si niile na-akpọ ndị ndị nwere ndị amaka ka mmadụ dịka mmadụ dịka mmadụ atụere si na-enye ya nga na-awa ya ike nga. ike nga bụ nnukwu igwe ụbọchị agha akpụ ya ọ abịa atụọ ike nga atụ ike nga ya n'aka ọ dike ka ọ bụ a na-atụ ya atụ a na-atụ ya atụ o nwere ife a na-eme o dị ile ka ọ atụcha anya etu ahụ ọ bụrụ na mm, ikenga e onwe ọfọ ka na ọha ọfọ niile na-eri ọbara ọ narịzie wee nwayọọ dozie ike nga ya ya na ọfọ ike nga a na-awari ya a na-awari si wa ọfọ ike a na-awakwara ike nwaanyị ọ na-enwe ikenga anụbeghị nke ahụ onye si na ọnwa ichiri ekpe nwaanyị ya esi aṅụ ewu ikenye anụbeghị ya ọ nke m maka mmekwu mmekwu nke m amaghị mana o mehụ n'ihu unu o mehụ n'ihu m ọ bịa mehụ n'ihu nna